Arnold zedwig abalị iri nke ọnwa Nọvemba afọ otu puku, narị asatọ na iri asatọ na asaa ruo abalị iri abụọ na isii nke ọnwa Nọvemba afọ otu puku, narị itoolu na iri isii na asatọ, bụ onye edemede German, onye na-ahụ maka udo na onye na-akwado ọchịchị onye kwuo uche ya.